Come join us and listen to the young preacher teach us about evil, talking to women, and sex, sex, sex, sex. I got the lady way too like igbe bro. She steady come visit me. I'm all alone. My papa come out, my mama come out. She said. wanna dey come make I carry you I got the lady, wait, you like it go. She steady come see me, I'm all alone. My papa come out, my mama come out She say wanna dey come make I carry you go. bring it. Yeah, I brought it. So it's the kilo, like I asked you. <laughs> kilo. You know it's gonna be a long weekend. Omo, this is what I brought. You smoke or you not smoke? Smoke.